AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ndeewo ka ihe gara gị nke ọma ama m na ịdị na ahụike n'ụbọchị nke taa gị na ezinụlọ gị anyị abịala ọzọ n'ihu omume anyị nke bụ okwu nke ahụike gịnị ka anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị taa isiokwu nke anyị na-atụle na-asị wara anya maka ikuku na-adịghị mma wara anya maka ikuku na-adịghị mma anyị lee n'akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke asaa ọ sị unu ekwela ka eduhie unu chineke abụghị onye a na elele n'ihi na mkpụrụ ọbụla mmadụ na-agha nke ahụ ka ọ ga-ewetakwa n'ubi unu ekwela ka eduhie unu chineke abụghị onye a na elele n'ihi na mkpụrụ ọbụla mmadụ na-agha nke ahụ ka ọ ga-ewetakwa n'ubi gị onye na-ege ntị amaghị m ugboro ole ịnọkọtarala gị chee echiche ihe gbasara ikuku ma ọ bụ oyi nke anyị na-ekuri mgbe ọbụla nke a bụ ezigbo onyinye nke Chineke nyere anyị iji mee ka anyị bụrụ ndị dị ndụ anyị na-ekuri ya mgbe niile na m na-ekwu okwu ugbu a bụ na ana m eku ume na ị na-ege ntị bụ n'ihi na ị na-eku ume ma ọ dịghị onye maara otu anyị si na-ekute ume a nke a bụ otu ihe Chineke mere dị ebube n'ime mmadụ n'ụbọchị nke abụọ nke okuko ụwa a na-emekwana ka anyị mara sị na ezigbo onyinye a maọbụ ezigbo ikuku nke Chineke nyere anyị anyị abụrụla ndị ji aka anyị lalụsie ya mee ọ bụkwaghị ezigbo ikuku ọ na-ara ahụ mmadụ ekute ikuku kwesịrị ekwesị n'ụbọchị ndị a gaa n'obodo anyị ndị mepere emepe ebe ahụ a na-ewepụta iche si na ọ bụ ebe a na-anọ akpụpụta ihe ndị nke na-enyere ndị mmadụ aka na ndụ ebe ahụ niile gị ahụ na ikuku a na-ekute ebe ahụ adịghị mma gị bịa ebe ebi ebi anyị jiri aka anyị na-emebisi ikuku nke chineke kere eke nye maka ọdịmma nke anyị leekwala ụbọchị ndị a ndị na-enye ọkụ na-anaghị ekwekwa inye ọkụ ịjụọ ha ha akọrọ nke a gị jụọ ha ha akọrọ nke a ọ na-ejukwa m anya otu obodo anyị si gbanwee jụọ oke njọ n'oge dị ugbu a ọ dịkwaghị onye nwere mmụọ nke si ihe a na-emenụ ọ bụ gịnị ọ bụrụ na m so na-emebi ihe ndị a na-eme ka ihe na-agazighị agazi n'obodo nke a chineke pụrụ ịjụ m ajụjụ ya ọ dịkwa onye ihe ndị ahụ dị n'obi onye ọbụla na-emezi ihe otu o si masị ya onye ọbụla na-adọta ka o tinye n'akpa ya ma ndị nọ n'obodo ndị a na-achị achị a na-anwụ ka anyị were ri nke a maa ihe atụ ịhụ na ebe ọ bụla ibi ugbu a bụ ebe mepetụrụ anya otu ọbụla o si mepe anya ruo ị ga-ahụ na onye ọbụla na-azụzi igwe nke a na-eji enye ọkụ onye ọbụla na-achọ inwe igwe a n'ihi gịnị ndị na-enye ọkụ anaghị enyekwa ọkụ ọ bụrụ na dị mmadụ atọ biri n'ụlọ gị hụ na mmadụ atọ a ga-enwezụcha ihe eji na-enye ọkụ ọsọkwa ya bụrụri nke dịkarịsịrị nta ha na-enwe ya ọ bụrụ na ha enwe ya ha ga na-anọ n'itiri oge niile mgbe okeke gbanyere nke ya kore agbanye nke ya gịnị na-eme ọtụtụ ikuku ndị na-ekwesịghị ekwesị abụrụ ihe anyị na-ekuta n'ihi gịnị ọlụ nke kwesịrị ndị na-elekọta obodo maọbụ ndị na-achị anyị ịlụ ha na-alụ ya ọ bụkwa n'ihe ihe ndị a bụ ihe ndị na-aza n'obodo mepere emepe ọkụ na mmiri ugbu anyị ahụ ọkụ mmiri anyị ahụghị gị nwakwanụ ndị na-achị achị ejighị kpọrọ ihe ọ na-eme ndị na-eme ọgwụ anwụ ha mechaa ọgwụ anwụ ha emee ka anyị mara sị na ọgwụ anwụ anyị na-agba a na-akpọ red ị kwesịghị ịkpọ ololo ya ọkụ ma ọ bụ komkom ahụ iji were ya gbaa ọ dị ọtụtụ ihe a na-emegasịcha maọbụ ihe ndị nke a na-agba n'ahụ asị gị akpọkwala ololo ihe a ọkụ ọ bụ mmadụ ole n'ime anyị bụ ndị na-enwe ike ghara ịkpọ ihe ndị ọkụ geta ihe ahụ ndị mere ihe ahụ si ka emena mgbe mmadụ mechara ihe a sị gị akpọla ya ọkụ emena ihe dị otu a ọ bụ na ị maghị na ọ dị ihe dị n'ihe ahụ mere o ji si gị akpọla ya ọkụ na ihe ahụ ọ sị gị ebe na n'ime ya o nwere ike ịpụta nramahụ nke ị na-enweghị ike ilebara onwe gị anya ma ọ bịakwasị gị abịa n'akụkụ ụlọ achịsa ihe ndị na-ekwesị ekwesị mụọ ha ọkụ ebe ahụ gị onye na-ege ntị ihe anyị na-ekwu odoro anyị anya ị nụọ n'isisi ụkwụ ụgbọala ma a mụọ ya ọkụ ọkwa ịnọ na otu isisi ya na-adị chetakwa na a na-eji ụkwụ ụgbọala ahụ akụkụ anụ ụfọdụ a na-ewepụta mụ na gị azụrụta bụ ihe ọwa anyị na-aka ụka ya anyị ewerela aka anyị mebie ihe chineke mere jee ya mma dị ka anyị na-ekwu chineke kere anyị n'ụzọ dị iche o mere ka anyị nwee ụzọ anyị si eku ume n'ime imi anyị o nwee ihe ndị chineke tinyere ndị dị ka ntụtụ na-ayọchasị ume ọbụla nke anyị na-eku mee ka ha bụrụ ihe dị ọcha ihe ndị a a na-akpọ ọkụ n'obodo anyị ihe ndị a na-esi n'ebe a na-akpụpụta ma ngwa agha ma ihe oriri ọtụtụ ihe mgbe ihe ndị a bịara bịa gbuo ikuku nke chineke mere nye mụ na gị ọ bụrụ na ihe ndị a na-aba mụ na gị n'imi ọ dị otu ọ ga-eru ya egbusie ihe ndị a na-ayọchasị ikuku nke anyị na-eku mgbe a kwụsịrị ịyọchasị ikuku ngụ anyị enwewe na nramahụ ihe na-ekwesịghị ịbata abatawala n'ime ya ihe ndị a na-enwe nhuku na-adịghị mma na ngụgụ anyị mgbe ihe bịara kpụkọsịwa ebe ahụ ọbara ga aga dị ka o si kwesị ọ bụ gịnị ka anyị na-akpọ ụka ya chetakwa na nrịrị a na-akpọ ọrịa mkpụrụ akị nke a na-etokasị anya na-akpọ kansa ga-abụ ihe ga-abịa were ọnọdụ ebe ahụ mgbe ị na-aga n'ụzọ ọ dị ụdị ikuku ma ọ bụ ụdị anwụrụ ọkụ ga-alọba n'anya gị ga-ahụ gị mechie anya gị ihe ndị a na-emekọta ahụ anyị n'ụzọ na-adịghị mma mgbe ọ na-emetụ anya gị makwara ebe anya gị dị na ọ bụ n'isi ọ ga-aga n'isi ọ ga-emetụ ụbụrụ gị ọ ga-emetụ echiche gị ị ga-abụ onye isi kpakọrọ ọnụ kedịkwana otu anyị ga-esi wee nwee ike gbanarị ihe ndị a ọ bụ otu a anyị na-ege okwu ndụmọdụ a taa anyị ejisi ike chọpụta ihe ndị ahụ nke ga-enye anyị nsogbu n'ime ndụ anyị ihe ndị ọ bụ ime ikuta ihu agbarụọ anyị ahapụ ime ka anyị kuta ihe ndị ahụ iwufu ihe ndị ahụ awufu ga-akara anyị mma ga-aka ido anyị n'ọnọdụ ahụike karịa ịmụ ha ọkụ gị onye na-ege ntị ọ da akwa ndị ụfọdụ ọ bụ ịkpọ ọkụ anụ isi ya agba ọsọ akpọla ihe ndị ahụ ọkụ chọọ otu ọzọ ị ga-esi wee mee ka ha pụọ gị n'ahụ ma ọ bụrụ ndị nke chọrọ ịtụfu etufu otu anyị si na-emebi ikuku nke Chineke kere ọ bụ otu a ka anyị si na-emebi obi anyị na-emebi ime mmụọ anyị na-ekweghị ka ihe nke ziri ezi bụrụ ihe anyị ga na-eche ndụ ime mmụọ a na-anwụ obi anyị a na-anwụ echiche anyị ga adị ọcha ihe ọ bụla ị kụrụ ka ị ga-aghọta mgbe anyị na-etinye ihe ndị a n'ime ndụ gị mgbe ị na-etinyekwa ha n'ọkụ na-ebibi ndụ gị mgbe ị na-etinye echiche ọjọọ n'ime obi gị ahụ gị ka ị na-ebibi ị ga-abụ onye nọ n'ahụ udo obi agaghị ezu gị ike ka anyị rịọ Chineke ka ọ gbaghara anyị otu anyị si mebiela ihe ndị nke okereke maka ọdịmma anyị rịọkwana ya ka onye anyị ezi obi ka anyị wee chee echiche ọma ka ume nke anyị ga na-eku bụrụ ume nke ga-adị mma anyị na Chineke ewee na-akpọ otu na-eme otu ya e gara gị nke ọma ndewo maka ikuku na-adịghị mma bụ oziọma nke ahụike nke onye okenye eze nlewem chinyere anyị taa anyị na-asị igbe ọma na-ege ntị kpachara anya n'ihe ọ bụla ị na-eme kpachara anya n'ime ndụ gị kpachara anya n'ime ụwa ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị ka chineke dozie okwu ya anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị oziọma nke taa anyị na-asị ka udo na amara na ebere chineke bara yara ezinụlọ ya ụba amen ugbu a ka anyị gee abụ ọma nke na echekwutara gị onye na-ege ntị mụ onye na-ekwu okwu na onye mmehie ka anyị bụ Aba Central District Choir nyere anyị taa anyị na-asị ka Chineke nọnyere unu gọzie unu ma mere unu amara ugbu a ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi Maxwell onye kperechi Emmanuel ga-ewetara anyị ozi ọma nke taa nke isiokwu ya si cheta ebe isi woro dapụ ekelela gị gị onye ezi igbo na-ege m ntị gị nwa afọ igbo onye chineke hụrụ n'anya onye ji igbo eme ọnụ ana m gị n'ihe omume anyị n'ụbọchị taa n'ihi na ọ tọrọ chineke ezi ụtọ ikwe ka anyị bụrụ ndị dị ndụ o dokwa na m anya nke ọma la ngozi chineke nọ na-arụ gị o doro m anya nke ọma na onye nwe anyị jehova emeela gị mma n'ihi adị m ịrịọ gị ebe ọ bụla ị nọ na-ege m ntị ka ị bịa nso igwe gị ka anyị na gị soro mụkọọ ihe n'otu site n'akwụkwọ nsọ mgbe ị dị ime otu a arịọ m ka onye nwe anyị mee gị mma arịọ m ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs amen ụbọchị taa anyị nwere isiokwu dị mkpa nke anyị chọrọ ịtụle site n'akwụkwọ nsọ nke si cheta ebe isiworo dapụ cheta ebe isiworo dapụ tutu anyị aga n'ihi n'isiokwu a ngwa ka anyị nara ike n'aka chineke onye nwe anyị imeela onye nsọ nke Izrel anyị ndị rịọ ka ịbata n'etiti anyị n'oge awa a bịa were chasịa ọnọdụ nyere anyị aka ka anyị cheta ebe anyị si were dapụ wee so chigharịa charikwute gị otu anyị ga-ebu ndị a ga-ezọpụta n'aha aha jizọs kraịst bụ onyenwe anyị amen cheta ebe isi were dapụ ihe ọgụ anyị anyị were nele akwụkwọ mkpughe isi abụọ malite na amaokwu nke mbi ya ruo na nke ise mkpughe isi abụọ malite na amaokwu nke mbụ ya ruo na nke ise ebe ahụ si otu a degara m ozi nke nzukọ kraịst dị na efesọs akwụkwọ si ihe ndị a ka ọ na-ekwu bụ onye na-eji kpakpando asaa ahụ n'aka nri ya onye na-ejegharị n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ nke eji ọla edo mee amatara ọlụ gị na ndọgbu ị na-adọgbu onwe gị n'ọlụ na ntachi obi gị matakwa na ị pụghị ịnagide ndị ọjọọ na ịnwakwara ndị na-akpọ onwe ha ndị ozi ma ha abụghị i wee hụ na ha bụ ndị ụgha ị nwekwara ntachi obi ibupuru ibu n'ihi aha m ike agwụkwa gị ma enwere m nke a megide gị na ịrapụrụ ịhụnanya ahụ ị nwere na mbụ ya mere cheta ebe i siworo dapụ gị chegharịkwa rụkwa ọlụ mbụ ma a sị na ime otu a na m abịakwute gị m ga-ewepụkwa ihe ịdobe oriọna gị n'ọnọdụ ya masị na ichegharị emen n'eziokwu onye nwe anyị ndị degara nzukọ ndị la esia akwụkwọ ozi ịgwa ha ọnọdụ ha ịgwa ha omume ha ịgwa ha ndụ ha nke anyị onwe anyị mgbe otu n'ime ya n'ụbọchị taa n'ihi onye nwe anyị ngatara n'ọnụ ori ya dedegara anyị akwụkwọ si ma anyị matakwa lee matara ọrụ anyị niile lee matakwara ntachi obi anyị niile lee matakwara ihe niile nke anyị ndị gabigara ndụ anyị ma ha ndị mkpa ebe ahụ mbụ na onye nwe anyị mgbe ọ dịrị ede akwụkwọ ndị a ọ dịrị abụ ndị o degara akwụkwọ ya gwa ha omume ha gwa ha ihe ha dị imeta nke ọma kelee ha ekele bịa kwuokwa ihe o nwere megide ha ya sị ma e degara nzukọ ndị na efesọs akwụkwọ si lee mbụ onye ahụ nke na-ejide kpakpando asaa ahụ nke na-ejigharịkwa n'etiti ihe idobe oriọna asaa ahụ ya emetụ doo ndị ahụ anya lee matara ọlụ ha lee nwere egwe ntachi obi laabụkwa ndị nọ n'etiti ndị na-ama chineke laabụkwa ndị nọ n'etiti ndị ndị selawe mbụ ndị nke chineke ma ha abụghị ndị ndị ivu amụmụ ha dị iche iche ndị ndị ime ọkụ ihe ọjọọ niile dị iche iche ọbụna ndị ndị ikwu kwuru ọbụna ndị ndị ihe iro dịka anyị matara n'ụbọchị taa anyị onwe anyị kwara ka ha ra anyị nọ n'etiti ndị ọjọọ anyị nọ n'etiti ndị ndị igbu mmadụ ndị ndị tọrọ mmadụ ndị ndị ịgwọ ọgwụ ego ndị ndị ime ọgwụ ike niile dị iche iche mana jizọs ndị otu ihe o kwuru ebe ahụ dị mkpa ya sị ee ọ bụ eziokwu na ị nọ n'etiti ndị a. ọ bụ eziokwu na ị na-ahụta ihe ndị a na ị na-ahụju anya n'ụzọ gị niile ya sị na amokwu nke atọ ya sị ebe ahụ ị nwekwara ntachi obi ị bukwara ibu n'ihi aha m ike agwụghịkwa gị onye nwaanyị amaala na anyị nwere ntachi obi na anyị ndekwa ibu ibu dị iche iche n'ihi aha ya onye nwaanyị amakwara na ụfọdụ mgbe na ike adịghị egwu anyị n'ọlụ mana ọ sịla amaokwu nke anọ ma enwere m nke a megide gị na ị ịhụnanya ahụ ị nwere na mbụ onye ozi igbo na-ege m ntị onye nwe anyị ndị ikwu okwu a site n'obi ya ya si na-enwe ihe a megide gị n'ihi ihe onye nwe anyị nere anyị anya n'aka mbụ n'ime ihe niile na anyị gị nọrịsị ike n'ịhụnanya ahụ nke anyị hụrụ onwe anyị na anyị gị nọrịsị ike n'ịhụnanya mbụ ahụ nke anyị hụrụ ya onye nwe anyị asị na enwere ihe nke a megide anyị mbụ na anyị arapụla ịhụnanya mbụ anyị na anyị arapụla ọnọdụ mbụ anyị laa na etichafụla lehe eji mara anyị laa anya dịkwa ime dịka okpere ya si dị laa anya dịkwa ime dịka ntụziaka nsi dị laa anya dịkwa ime ihe ekpere n'ikpe na ezi omume ya bụ ekwu okwu n'ama okwu nke ise ya sị ya mere cheta ebe isiworo dapụ cheta ebe isiworo dapụ ma anyị chegharịa agwa lụọkwa ọlụ mbụ gịnị bụ ọlụ mbụ ahụ ọ bụ ọlụ nke ịhụnanya dị n'ime ya ọ bụ ọlụ nke ezi omume dị n'ime ya ọ bụ ọlụ nke na-enweghị ntụpọ ọlụ nke nga duru anyị ịmata ọnụ jizọs mbụ karịa ọlụ nke ezi omume ahụ ọlụ nke ahụ jizọs m gwara anyị okwu banyere ya ma anyị lụwa ya sị ma a sị na anyị emeghị otu a lee nga ịbịakwute anyị ya mbịakwutela anyị lee nga iwepụ ihe ịdọba oriọna anyị n'ọnọdụ ya chineke ekwela ka ọ dịrị anyị otu a chineke ekwela ka anyị nata ụdị ụgwọ ọlụ a jehova wezụga ihe nga ime ka ewepụ ihe ịdobe oriọna anyị n'ihi na ọ bụrụ ewepụ ihe ịdobe oriọna anyị ndụ anyị nga ịbụ ndụ ọchịchịrị ndụ anyị nga ịbụ ndụ na-ezighị ezi ndụ anyị nga ịbụ ndụ ịla n'iyi mana adị m ịrịọ chineke ka o kwela ka ihe ọ bụla mee ka o wepụ ihe ịdobe oriọna anyị n'ọnọdụ ya kama ka o nyere anyị aka ka anyị ghọta onwe anyị laghachila ịhụnanya mbụ anyị laghachila ndụ ọhụụ anyị ahụ laghachila ihi ya n'anya ọ ịhụ onwe anyị n'anya laghachila ime ezu ihe niile ka o nyere anyị aka ka anyị bie ndụ kwesịrị ntụkwasị obi otu ihe ịdobe oriọna anyị ga-enọdụsi ike otu ihe anyị ga-edenwu enwu ebighị ebi otu ọ ga-ịbụ mgbe jizọs ga-ebịa ya ahụ si n'eziokwu laa anyị nọla njikere deechere ọbịbịa ya laa anyị nọdụ eche nche deele anya nwa nke mmadụ ahụ mgbe ọ ga-abịa ka anyị ghara ịbụ ndị a ga-ewepụ ihe ịdọba oriọna anyị n'ihi onye ọbụla ewepụrụ ihe ịdọba oriọna ya onye ahụ bụ onye a lara n'iyi adịkwa ọnọdụ mfọrọ ya adịkwa olileanya mfọrọ ya ma adịghara onye nwe anyị tụ onye na-anyị aka mee ka anyị bụrụ ndị a ga-ezọpụta n'ikpeazụ mee ka anyị bụrụ ndị ga-ekọta cheta ebe anyị si were dapụ wee sota laghachi azụ aha jizọs kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ihurata isi kelee chineke anyị onye nwe anyị imeela gị onye nsọ nke izrel onye naanị ya mgbochi imeela ka o doo anya anya ma na icheta ebe anyị si were dapụ laghachi laghachikwute gị jehova anyị apụghị ime ihe ndị ala ike nke onwe anyị anyị adarọ gị ka nyere anyị aka ka anyị nwee ike icheta ụzọ ha ndị iche iche anyị na-esila mehie wee si ụta laghachikwute gị otu ọ ga-edere anyị na mma nara ekele jehova na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen unu emeela maka ịnọnyere anyị n'ụbọchị taa unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu ka m jụọ ọnụ gị gị onye na-ege ntị ị chetawo ebe isiworo dapụ chineke ga-enyere anyị aka n'ọsọ eluigwe anyị na-agba n'aha jizọs amen imeela onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel anyị na-asị ọma nke taa bụ oziọma nke dị omimi anyị na-asị ka chineke mee ka anyị ghọta oziọma n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 07063637224 07063 637224. otu aka ka anyị ji na-ekele ndị bụrụ anyị abụọ ma nkịta, ndị aba central district choir unu emeela na abụọma nyere anyị taa chekwutakwa na email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at yahoo dot com ka anyị were ohere a kelee nwanne anyị nwaanyị chinyere ifeanyị onye kpọrọ anyị site na Lagos steeti naijiria na-ekele na-asị ka chineke dozie okwu ya n'ime ndị nyere ozi ọma nke taa anyị na-asị ka udo chineke nọnyere gị ma na ezinụlọ gị otu aka ka anyị jikwa na-ekele ka anyị kelee onye okenye ogbu onye kpọrọ anyị na taraba steeti naijiria anyị na-asị ka mara chineke nọnyere ya otu aka aka anyị ekele nwanne anyị nwoke ụmụa abaka onye kpọrọ anyị site na kebbi steeti naijiria ekpere anyị bụ ka mara chineke na udo ya chia n'ime ndụ unu ka chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo